AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye na-ege ntị ị bịala n'ụbọchị taa ka mara nke Chineke mbaara gị ụba ka onye nwe m chekwaa gị n'ezinụlọ gị anyị abịala ịchịkọta isiokwu nke izu a n'ụbọchị gara aga e mere ka anyị mata sị na ọ bụ ezie na Chineke na-enwe mgbaru iru ma ọ bụrụ na anyị wụọ ya oke ya ma ọ bụrụ na anyị akpọghị ihe ma ọ bụrụ na anyị ahụghị ya dị ka onye na-enye anyị ikike n'izu nke ịga ọkụ onye doro anyị ndụ anyị aghaghị ịkwanyere Chineke ugwu anyị aghaghị ige ntị n'olu Chineke ịga n'akwụkwọ Malakai isi atọ amaokwu nke iri ebe ahụ Chineke si nọ otu ụzọ n'ụzọ iri n'ime ụlọ akụ nke m na ngwụcha ya Chineke si nwaanụ m nwaa m webata otu ụzọ n'ụzọ iri gee m ntị mee ihe m si gị mee mara ma ọ bụ na agaghị m emeghe ọnụ ụzọ nke eluigwe mee ka ngọzi bara gị ụba ezi enyi m ị ga-anwa Chineke n'ụbọchị taa ị ga-enwe mgbanwe nke obi ị ga-asị n'ụbọchị taa na ịkwụsịla iri oke gị rie nke Chineke n'ihi na ihe Chineke chọrọ n'aka mụ na gị n'ọnọdụ dị ka nke a bụ inwe mgbanwe nke obi na imezi ihe ahụ nke anyị onwe anyị mejọwụrụ ma ọ bụ Chineke ka ịpụnara ihe ma ọ bụ mmadụ a chọrọ ka anyị nwee mgbanwe nke obi ma mezie ihe anyị mejọwụrụ n'agba ọhụụ ọnwụ nke jizọs kraịst nwụrụ n'elu obe bụ amara nke eji gbapụta mụ na gị mgbe jizọs kraịst na-alaghachi igwe na akwụkwọ ọlụndị ozi o mere ka ndị na-eso ụzọ ya mata sị na ọ ga-ezitere anyị onye nkasi obi onye nkasi obi ahụ nke ya onwe ya ga-ezite ga-eme ka ihe niile doo anyị anya chetara anyị ihe ndị anyị chefuworo n'ihi ya na agba ọhụụ ọ bụghị ụkpụrụ ahụ nke na-achị na agba ochie na-achị anyị na ihe gbasara inye Chineke oke ya na nkụta anyị ejiworo amara gbapụta mụ na gị n'ihi na mmụọ nke Chineke bi n'ime mụ na gị ọ bụ mmụọ nke Chineke ga-ahaziri mụ na gị ụzọ anyị ga-esi wee so Chineke anyị onye ahụ nke na-emere anyị ihe ọma onye ahụ nke meworo anyị amara onye ahụ nke bupụworo ibu arụ nke iwu n'isi anyị ka mmụọ nsọ na-atụziri gị aka gị onye mụ na ya na-atụgharị uche biko nwee nghọta dị ka mmụọ nsọ kwadoro gị cheta Chineke ahụ onye nyere gị ike onye na-edu gị n'ụzọ gị niile onye na-agwọ gị nrịrịa onye na-emere gị ihe ọ dịghị onye pụrụ imere gị ya ịsị ya nna m imeela obi dị m ụtọ n'ihe ị na-eme na ndụ m ka anyị lebatụ anya n'akwụkwọ ndị kọrịntị nke abụọ akwụkwọ ndị kọrịntị nke abụọ isi itoolu amaokwu nke asaa ọ sị ka onye ọbụla n'etiti unu nye dịka o buru ụzọ rọpụta n'obi ya ọ bụghị site na mwute ma ọ bụ site na mkpa n'ihi na Chineke hụrụ onye were obi ụtọ na-enye n'anya gị onye mụ na ya na-atụgharị uche ebe a ka ọtụtụ n'ime anyị na-akọjọ ma ọ bụ na-anaghị aghọta ihe a kpọrọ amara mgbe a na-ekwu okwu amara Chineke na-ahụ anyị ka ndị mmụọ nke ya bi n'ime anyị n'ihi na mmụọ ya bi n'ime anyị Chineke na-ahụ anyị dị ka ndị ga-ebi ndụ ndị ga-aga ije dị ka mmụọ nsọ nke Chineke dị n'ime anyị na-atụziri anyị aka n'ihi na mmụọ nsọ nke chineke hapụrụ n'ime anyị ga-eme ka anyị matasị na anyị kwesịrị ịja chineke ma anyị kwesịrị ito chineke anyị kwesịrị inwe afọ ojuju nye onye kerela igwe n'ụwa n'ihi ịhụnanya ya dị ukwuu n'ebe mụ na gị nọ ọ bụrụ na ile ya anya n'aka nke ọzọ gị onye mụ na ya na-atụgharị uche gị ahụ na mmụọ nsọ nke chineke agaghị eme ka mụ na gị bụrụ ndị aka ntagide n'ihi na ya onwe ya na-agbasa aka chineke na onwe ya na-agbasa aka ọ dịghị ihe ọ bụla nke bụ ihe Chineke na-akwadoghị na mgbe ọbụla inye mụ na gị ma ọ bụrụ na anyị nwee ntụkwasị obi ebe ọ nọ anyị lebatụ anya na akwụkwọ abụọma isi iri ise na otu amaokwu nke iri na abụọ akwụkwọ abụọma isi iri ise na otu amaokwu nke iri na abụọ ọ sị nyeghachi m obi ụtọ nke nzọpụta gị werekwa mmụọ nke a maara aha ya kwagide m nyeghachi mmụọ nke obi ụtọ gị werekwa mmụọ nke a maara aha ya kwagide m mmụọ ahụ nke na-eduzi eduzi mmụọ ahụ nke ga-eduba anyị ime ihe nke chineke na-achọ ọ bụ ya bụ arịrịọ david chineke abụghị onye aka ntaji mmụọ nsọ abụghị onye aka ntaji a maara mmụọ nsọ dị ka onye mgbasa aka ọ bụrụ na anyị kwe ka mmụọ nke chineke lụọ ọrụ n'ime anyị gị onye mụ na ya na-atụgharị uche ọ ga-eme anyị ka anyị yie chineke ka anyị bụrụ ndị na-agbasa aka ile anya n'akwụkwọ hibru isi asatọ amaokwu nke isii ebe a na-eme ka anyị mata na onye ọ bụla nke kpọrọ onwe ya onye nke chineke bụ onye nke ọgbụgba ndụ nke ọhụụ nke anyị na chineke gbaworo nke nkwa so na ya na-akwagide ọ bụrụ na ọgbụgba ndụ a na-akwagide mụ na gị ebe nkwa dị na ya pụtara na anyị nwere olileanya na ọ dịghị mgbe anyị ga-adabere na nkwa dị otu a anyị aghara ịbụ ndị Chineke letara n'ihi na Chineke abụghị onye ụgha ọ bụrụ na ndị gara njem na ụkpụrụ nke iwu n'oge gara aga nwere ike ịkwụ otu ụzọ n'ụzọ iri inye Chineke oke nke ruru ya kedu maka anyị ndị eji amara gbapụta amara na iwu olee nke ka ibe ya ọ bụghị amara karịrị iwu ya mere elere anya na mụ na gị ga-abụ ndị gị na-enye onyinye nke afọ ofufe na anyị ga na-enye Chineke onye kere mụ na gị onyinye nke afọ ofufe ime ka Chineke mata sị na ọ dịrị anyị mma na ọ na-elekọta anyị na ọ na-eduzi anyị na obi anyị nabatara nduzi nke ọ na-eduzi mụ na gị gị onye mụ na ya na-atụgharị uche na ihe niile achọrọ m ime ka anyị matasị site n'ọgbọ rue n'ọgbọ otu ihe nke na-apụghị ịgbanwe bụ na anyị ekwesịghị ikechi aka anyị ebe Chineke nọ onye ọ bụla nke kechiri Chineke aka nkọcha ga-eso ya ma ọ bụrụ na ị gbasara Chineke aka ngọzi ga-abụ oke gị ana m arịọ n'ụbọchị taa mgbe ị na-eṅomi okwu ndị a ka akparamagwa gị ka onyinye nke afọ ofufe gị ebe Chineke nọ bụrụ nke ga-ewetara gị ngọzi karịa nkọcha ya gaziere gị obi ụtọ ka anyị ji na-ekele onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị taa ezi onye ọma na-ege mara na ozi ọma na-eru gị nso site na Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa bụ nke Kraịst n'ụwa niile nwa Chineke ọma na-ege mara na ị nwere ike kraị na ekwentị na 070 6363 7224 0706 3637224 marakwa na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com nwa chineke ọma na ntị anyị ga-ewetara anyị abụ ọma abụ nke na-akwado ka anyị wee nọọ n'udo anyị na mmadụ ibe anyị ma nabatakwa onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya chineke ọma na-ege ntị mgbe anyị na-ahazi okwu ọma nke sitere n'abụ n'olu ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba ka anyị nọ nwayọọ n'ekpere mgbe anyị ga-anabata onye mgbasa ozi Grant Emenike onye ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ mara na nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo ọma na-ege m ntị n'oge awa ana m ezitere gị ozi ekele na aha onye nwanyị anyị jizọs kraịst isiokwu nke m na-achọ ka anyị tụrụ uche n'ime ya n'oge awa na-asị isi nkwa ahụ isi nkwa ahụ ihe ọgụgụ anyị anyị na-ewere ya n'akwụkwọ ndị Filipaị isi anọ amaokwu nke iri na itoolu ma chineke m ga-enyezu unu ihe niile ọbụla na-akpa unu dịka akụ ya na ebube si dị n'ime kraịst jizọs amen nwanne m bụ onye na-ege ntị arịọ m ka ihudata isi na ekpere ka anyị rie onye nwe anyị amara tutu anyị aga n'ime okwu a onye nwe anyị gosi anyị ihe bụ isi nkwa gị niile n'ime akwụkwọ nsọ ka mgbe anyị na-akọrọ ha ka ha gaa na mmezu n'ime ndụ anyị iwetara anyị karịsịa ndụ ebighị ebi n'aha jizọs kraịst bụ onye nwe anyị eme akwụkwọ ndị Filipa bụ nke nwanne anyị nwoke pọl dere bụ akwụkwọ nke onye dere ya na-egosi anyị ihe banyere onyinye na obi ụtọ nwanna pọl mere ka anyị mara si na nkwa niile nke anyị onwe anyị na-enweta n'ime ndụ a na n'ime akwụkwọ nsọ nke onye nwe anyị na ha onwe ha nwere ihe bụ isi ya n'ihi na mgbe ọbụla onye nwe anyị na-ekwe nkwa nkwa ọbụla nke onye nwe anyị na-ekwe nwere ọnọdụ nke ọ gụnyere n'ime ya onye nwe anyị kwere anyị nkwa na akwụkwọ ndị filipa isi anọ amaokwu iri na itoolu na-eme ka anyị mara na onye nwe anyị ọba arịrịọ pọl ka ọ gọzie anyị site na akụ nke ebube ya tutu onye nwe anyị agọzie anyị na akụ nke ebube ya ọ dị ihe ndị na ọ gụnyere bụ ndị anyị na-aghaghị ime dị ka ndị a ajụjụ abụrụ olee ihe ndị ha anyị na-aghaghị ime dịka chineke kwere nkwa na ya ga-enye anyị ihe niile site na akụ nke ebube ya chineke anyị ọ bụ onye ụgha ee e, onye nwe anyị abụghị onye ụgha n'ụzọ ọ bụla n'ihi na nkwa niile nke onye nwe bụ nkwa ndị bụ eziokwu dịka onye nwe kwuru na akwụkwọ nsọ ya ọ na-asị ọ bụrụ na ị mee nke a m ga-emere gị nke a ọ bụrụ na ị m ntị n'ihe niile m nyere gị n'iwu ọrịa niile na ihe otiti ndị ahụ ka n'etiti ụmụ ndị ijipt agaghị apụta ya n'etiti ụmụ ndị a bụ nkwa ka onye nwe ma ọ bụrụ na a na echebe ihe niile ndị o nyere anyị n'iwu ọtụtụ ndị taa bụ ndị na-eme ngwa ngwa ịkọ nkwa nke a hụtara n'amaokwu nke iri na itoolu site n'akwụkwọ ndị Filipaị isi anọ ntụ ndị na-akọrọ kwa ndị a na-amaghị ihe ọ gụnyere bụ nke bụ isi nkwa ahụ nwanne m nwoke achọrọ ịkpụrụ akọla uche gị gaa n'amaokwu nke iri na asatọ nke si ma enwezuwo m ihe niile na ana m ababigakwa oke emewo ka m zue ezue ebe m natara n'aka epafroditọs ihe niile si na aka unu bịa isisi nke ihe isi ụtọ aja nke a na-anara nke ọma nke nke na-atọ chineke ezi ụtọ ihe bụ isi nkwa bụ na ị ghaghị ịbụ onye na-enye enye tutu gị bụrụ onye na-anara anara dịka akwụkwọ nsọ gbara anyị ama na akwụkwọ Luk isi isii okwu nke iri atọ na asatọ na-asị nyenụ a ga-enyekwa unu ọtụtụ ọma nke na-ewuli elu ị ga-aghọta na isi nkwa n'ebe a na ọ bụrụ na ị chọrọ ịnata ihe ọ bụla n'aka onye nwe anyị bụ na ị ghaghị ịbụ onye na-enye enye ya ihe mbụbụ isi nkwa bụ na aha ma ịbụ onye na-emepụ aka nye ndị ọzọ akwụkwọ ilu isi iri na otu amaokwu nke iri abụọ na ise na-asị na nwoke nke na-enye enye ga-ababiga ụba oke na onye ahụ nke na-eme ka ndị ọzọ dị ndụ ya onwe ya a ga-emekwa ka ọ bụrụ onye dị ndụ na-ege ntị na inye onyinye na imefu aka ịbụ onye na-enye onyinye na-anata iru ọma nke onyinye ka onye nwe anyị dịka m na-agọrọ anyị na akwụkwọ Luk isi isii amaokwu nke iri atọ na asatọ akwụkwọ nsọ na-agbara anyị a si na isi nkwa niile nke onye ọbụla na-achị nata ihe ọbụla n'aka Chineke bụ na anyị aghaghị ịbụ ndị na-erubere Chineke isi n'ihe nke ọ bara anyị ọ bụrụ na ọ na-asị anyị bụrụ ndị na-enye enye anyị aghara ịbụ ndị na-enye enye n'ihi na n'ime okwu ya ya onwe ya ekweghị nkwa ime ka ihe niile na-akpa obi anyị bụrụ ihe ya onwe ya ga-emezu anyị pụrụ ịmara nke ọma ṅaa ntị ugbu a na-epụrụ ịbụ onye na-egbochiri onwe gị ụzọ nke ngọzi ga-esi bịara gị site n'ịbụ onye aka ntachi onye aka gọ onye aka ya na-adịghị emeghe emeghe nwanne nwanna Pọl mere ka anyị mara na ihe ha ndị anyị na-aghaghị ime site n'onyinye anyị iji gbaa ndị mmadụ ume nke bụ bụ nke a na onyinye anyị bụ agbamume nye ndị ọzọ na akwụkwọ ndị Filipa isi anọ malite na amaokwu nke iri na anọ gịrụ na amaokwu nke iri na isii nzukọ nke nọ na Filipa nyere bọọlụ onyinye ndị pụrụ iche nke bọọlụ gụziri ka ọma si na onyinye na-esi isi ụtọ nke a na-anarakwa nke ọma n'ihu onye nwe anyị site na nke a ha nyere Pọl aka ime ka ozi ya gaa nke ọma n'obodo Filipa ya mere gị onwe gị ịpụrụ e na onyinye gị gbaa onye ụkọchukwu gị ume ịpụrụ e na onyinye gị gbaa onye nzukọ ọzọ ume ịpụrụ e na onyinye gị mee ka ndị ọzọ bụrụkwa ndị na-enye enye nwee ike nata iru ọma n'aka Chineke ndụpụta ya bụ nke a nke mbụ bụ na mgbe m na-enye ana m eme ka ihe osisi na ozizi nke mbatara n'aka kraịst na-abụ obosa nye ndị ọzọ site n'ime ka nzukọ chineke bụrụ ihe mbuli elu site na ntụta m na ihe nweta m a na-emekwa ka anyị mara site na onyinye nke m na-enye ana m adị ka kraịst n'ihi na kraịst bụ onye na-enye na-etufu oge bụkwa onye na-enye na-adịghị egbochi n'ihi na e nyere ya chineke ọ hụrụ n'anya otu a nyekwa ọbụna ọkpara ya onye ọ bụrụ naanị ya bụ jizọs kraịst jizọs bụ onyinye nke kachasị onyinye niile nke enyere anyị n'ime ụwa nke ọzọ ị na-aghaghị ịma ihe onyinye gị na-alụpụta bụ na onyinye gị onyinye mụ na gị abụọ ọ bụ ọkụkụ ihe nke anyị onwe anyị na-aghaghị igwe dịka ihe ubi ebe na amụ nke iri na asaa ọ na-eme ka anyị mara na ọ bụ dịka anyị onwe anyị na-eji ego anyị gaa tinye n'ụlọ akụ ebe a na-echebe akụ na anyị na-ejikwa ihe anyị nwere nye ndị ọzọ na anyị na-etinye ya n'ụlọ akụ nke ebubeke chineke ebe ya onwe ya ga-esi gọzie anyị ma gọzipụta anyị oke onye nwe anyị na-agwa gị sị na mgbe ọbụla ị na-enye na ya onwe ya na-enye gị na akụ nke ebube ya na ọtụtụ ọma na narị narị ọ bụrụ na ị na-enye n'otu n'otu ọ ga-enye gị na narị karịa na a ga-esi n'ime ya gụnyere gị ihe ndị a niile n'otu n'otu n'ụzọ ọ ga-ezu oke isi nkwa niile nke onye nwe anyị kwere gị n'ime akwụkwọ nsọ na-amalite na ị ghaghị ịbụ onye na-enye enye na ịghaghị ghaghị ịbụ onye na-anya ntị n'okwu Chineke tutu gị nara ihe ọbụla n'aka ya arịọ m gị ka ị ntị na ụzọ isi enweta ihe ndị a bụ n'aka Chineke nke mbụ na ị ga-enwetakwa ya na obosara nke ịmụba nke obi ebere ya arịọ m gị na mgbe ị na-abụ onye na-aga ntị na ekwe enye ka onye nwanyị site na akụ nke ebube ya gọzie gị ma gọzibiga gị oke na aha jizọs kraịst bụ onye nwanyị ezi nwa chineke ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ịmụ akwụkwọ nsọ kọrọ na ekwentị na 0706 363 7224, 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com ma ọ bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com mara na ị nwere ike ige oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org ezi onye ọma na-ege ntị chekwụta itinye asụsụ Igbo ma na-arịọ ka Chineke nọnyere onye mgbasa ozi Grant Emenike onye wetara anyị ozi ọma nke pụrụ iche arị ekpere anyị bụ ka Chineke gọzie gị ka ọ na-agba ume na ọma nke ị na-eje nwa Chineke tere mmanụ imeela nọnyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka udo Chineke chịa n'ime ezinụlọ gị mara na anyị na-ekpere gị ekpere nwanne anyị nwoke vesta onye na-ege anyị site na Babcock University imeela na-akpọtụrụ anyị ọbụma sọnde onye na-akpọtụrụ anyị site na Bauchi steeti obi na-adị anyị ụtọ mgbe anyị na-anụ olu gị anyị na-asị ka udo Chineke nọnyere gị na ezinụlọ gị n'aha Jizọs ka anyị nwekwara otu aka kelee nwanne anyị nwoke eze onye na-akpọtụrụ anyị site na Kaduna steeti imeela na-akpọtụrụ anyị obi dị anyị ụtọ anyị mana chineke ga na-anọnyere gị na ezinụlọ gị ka anyị kelekwa Fiona Ronald onye kpọtụrụ anyị site na kastina steeti imeela arịrị ekpere anyị mbụ ka chineke nọnyere gị na ezinụlọ gị ka ọ na-echebe unu ihe ọ bụla unu tinyere aka chineke ga eme ka ọ na-eto ọfụma n'aha jizọs amen ka anyị kelekwa kasimia ji egbu onye na-akpọtụrụ anyị site na kaduna steeti unu emeela ndị ọma awr na-akpọtụrụ anyị ọ bụrụ na ịkpọtụbere anyị ya bụ na ị nwere ajụjụ gbalịa kpọtụrụ na anyị anyị na ebe anyị na gị ga-ekwu anyị ga-asụ ọfụma onye ọma na-eke ntị ka anyị keleekwa nwanne anyị nwoke ndị ezinụlọ emmanuel ndị nọ na shagamu ogun steeti anyị na-arịọ ka udo chineke ịhụnanya chineke baru n'ụba n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo